ụmụ Igbo niile abụ mbụ maazị cms na ọnwa bụ ekwi ọnwa bụ ekwi yo n'ụbọchị nke taa anyị na-ewetụrụ Igbo CNN mụ na ekwi nọ na-ewetụrụ n'akọ nke taa gbagazianụ ntị ma nụ n'isiokwu anyị enwele otu pastọ onye tere onwe ya mmanụ ogiri nke akasịa bara ya ọnụ onye nke aha ya bụ prọfet reverend bishop elijah chukwuemeka aka big daddy oh, oh. <laughs> agụ nwoke big daddy o siri ka eme <laughs> o siri ka eme onye nke gara aja tupu mkpọrọkọtọ agba n'ihu ehi dịka akụkọ si wee kọọ e butere ite ọgwụ amadi a o ji esi nyarapụtụ ya pụpụpụ hmm. ya <laughs> n'azụ ụlọ ụka ya hmm. ngwa wereziara ya unu ụka ya bụ si wee mee dita elija bute ite a bute ite a elija bute data ite n'ihe iji chọrọ ịdị dị n'izi si ite anyị ga-ama akụkọ kwa ntụrụ ahụ o bute si ite o nja nja buru mgbede buru mgbede buru nja buru ya ife njere n'enu ive ọma na njere n'enu ndị ụwa ndị ụwa na-emegharị anya <laughs> ma dị arapụ okwu ọgọ n'aka gị gava na-aga ewetazi eme ala isi ndị mmadụ anya ọ n'aka gị ite afa ọ gị binyere ya yes ọ gị binyere ite ahụla ahụla ahụ na-adị esere e, esere na ndị ụwa e? chekwa nke wụrụ ma biri ite akwụkwọ moto m efu ewetara ite nke gbe kwere a e, ebudere m ite bịa ebe a ifu na ibe na be m n'ọkụ mmụọ ka mkpụrụ ite akakwana m emekwana mana nwanne lee ihe a na-ekwu adịkwana m otu ahụ adịkwana m eme otu ahụ ọkwa na ịbịa m nso ịbịa m ịbịa m nso ịmatakwana ụdị mmadụ nwụọ adị m atakwana mmadụ a sị na ndị Igbo na-atụ n'iru sị onye ịbịa mmadụ nso inu shi eze ya enwekwana m enwekwana m problem ọkwa ebe ebe ịhụrụ m o enweghị m problem mana ife ndị mmadụ bịa na-ekwu obere ihe metara asị ekwe nso hapụkwana ife ndị mmadụ na-ekwu hapụ ife ndị mmadụ na-ekwu enweghị ihe mere n'ụwa anaghị ekwu ihe my past life ihe ndụ ochie e otere narị m tụfuru n'ụdị ndụ agha hmm. ihe ndị mmadụ na-ekwu eh! Eh! nwoke dị mma ebere ebere e ihe metara ebo gị na ebo ebo m eh! ọ dị mma akwa efogo nwale ugwu amụna gị nọ na enwere ihe mere gị akaala m gị elola m gị n'ebe ekwa amụna gị nọ na akọ akọrọwa news anyị na ebo gị ife n'ime ọ dị nwute ọ dị nwute ọ dị nwute understand your pain. aghọta m n'ebe ebe iwe gị si na-abịa adịbị ịgbaba igbo otu akọ ha n'ụbọchị ụbọchị nke taa ndụmọdụ a na-enye ụmụ mmadụ si na-eje ụka mara ebe ị na-eje ụka mara ebe ị na-ekpe ndị pastọ ọgbara ọhụrụ anya dịfa ọkụ ọkụ ego mbute bụ ife kafa mkpa fa chọrọ ịma onwezi onye onwezi onye chineke na za akpọ na-akpọzi onwe fa eto onwe fa mmanụ mmanụ ogiri adịrọ mma mmanụ ogiri ya gị gbado anya ebe onye na-eje ụka mara mgbado anya mara ebe na-eje ụka ụtọ aka ọhịa ọnụ ụbọchị nkịta ka emesịa nụ na-enwekwere nụ ji na ọkụkọ m nyere ụmụ be m ntịrị ha mekọtara m ya fọm na-abata na m ga ewe onye ọbịa mana ụmụ anyị n'oge wikend na be m ọ ga n'ụtọ ịgbanika obeta ịgbana na-enwe problem ebe ahụ problem eriji na ọkụkọ ebe na nri ngwa ngwa na ọwụ ji na ọkụkọ ịchọ ihe ọzọ emere gị ihe ọzọ ịma nwunye m dị ime acha menda jene te ya se we mena ni we mena na la ke mi pyom pyom pyom ja ba kai je we na ba we mena ti me pyom pyom pyom ti acha me acha me